Sakebe. Ah! <laughs> Kakarua. Soya is on lórí ẹ̀dẹ́rẹ́ jù Yama, Yama, Yama, Yama, deciden gozar. Chinedumo. Ayaya. Chinedumo. Chinedumo. You lead me when I go. You me everywhere. I go Chinedumo. Chinedumo. Na Europe. Chinedubo Chukwu Dube Jedubo Chinedubo na Asia Chinedubo na Asia Chinedubo Chukwu Dube na Africa Chinedubo Nim Africa Chinedubo Chukwu Dube Jedubo Chinedubo Chukwu Dube Jedubo Chinedubo Ebi na Mumwa Ebi Ebi agụ akwụkwọ chukwudị ga-ejedu chukwudị ga-ejedu chukwudị ga-ejedu chukwudị ga-ejedu chukwudị ga-ejedu obi ga-ada chinedu obi ga-ejedu obi ga-ada chinedu chukwudị ga-ejedu chukwudị ejedu

aka n'unu ọkaka ka aka ọkaka ihe kala aka ihe aka kachukwu chukwu ọkaka ihe aka ihe kara aka ka nebe na ọkaka ego kara aka ego kala aka kachukwu chukwu na ọkaka nwa kara aka nwa kara aka ka ọkaka ife aka ife aka ọkaka ihe kara aka ihe kara aka Kachukwu Chukwu na-eme n'ulu ego kara aka ego kara aka ka Chukwu na-eme n'ulu ife kara aka ife kara aka ka Chukwu na-eme n'ulu kọla m ọkaka chue ya ọkaka chue ya ọkaka chue ya